Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 16. Dialogue for Listening. obioha agụụ ji m gajeshiwe ihe. Olee ihe ị na-eri? Achọrọ m iri garri na ofe ọkwụrụ. ị chọrọ sọ were agbọrọ ọchie ya agbọrọ anaghị akpa m nhwa ị chọrọ sọ etini elili ọ dịghị shiwere m ọkwụrụ anị mekwe ka ọ lụọ ụlọ ọ dị mma Dialogue for practice with build-ups. -huh. Ọha, Obiọha, ọha ịgaje, ịgaje, ọha agụụ ji m gaje shiwe ihe. ọha agụụ ji m shiwe ihe. Olee ihe ị na-eri? Olee ihe na-eri? Garị, garị. Ofe, ofe. Ọkwụrụ, ọkwụrụ. Achọrọ m iri garị la ofe ọkwụrụ. Achọrọ sị agbọnọ agbọnọ ị chọrọ sị ewere agbọnọ shie ya ị chọrọ sị ewere agbọnọ shie ya ụhwa ụhwa ịhụ ụhwa ịhụ ụhwa ịkpa ịkpa ịkpụ ụ̀hà ịkpụ ụ̀hà agbọna anaghị akpa m ụ̀hà agbọna anaghị akpa m ụ̀hà iti iti ị chọrọ seti n'elili Ị chọrọ setịịnụ elele? Naanị, naanị. Or. Naanị, naanị. Ịlụ ụlọ, ịlụ ụlọ. Ọ dịghị, siere m ọkwụrụ naanị, mekwe ka ọ lụọ ụlọ. ọ dịghị siere m ọkwụrụla anyị mekwe ka ọ lụ ụlọ ọ dị mma ọ dị mma Dialogue for practice without build-ups. Obiọha, agụụ ji m gajeshiwe ihe ọha, agụụ ji m gajeshuo ihe. Olee ihe ị na-eri? Olee ihe na-eri? Achọrọ m iri garri la ofe ọkwụrụ. Achọrọ m iri garri la ofe ọkwụrụ. Ị chọrọ sị were agbọnọ ya? Ị chọrọ sị ya? Agbọrọ anaghị akpa m mụ. Agbọrọ anaghị akpa m Ị chọrọ sị ọ dịghị siere m ọkwụrụ anị mekwe ka ọ anị mekwe ka ọ lụọ ụlọ ọ dị mma ọ dị mma Dialogue for Comprehension. Obiọha, agụụ ji m gajeshiwe ihe. Olee ihe ị na-eri? Achọrọ m iri garị na ofe ọkwụrụ. Ị chọrọ sị were agbọnọ shie ya? Agbọnọ anaghị akpa m nhwa. Josetini elili. Ọ dịghị, siwere m ọkwụrụ anyị mekwe ka ọ lụọ ụlọ. Ọ dị mma. Drill 16.1 Variation drill on a basic sentence. Verbs of saying, wishing, and so forth, followed by si, saying, or saying that. Ị chọrọ sewere agbanorchie ya? Anụ. Ị chọrọ sewere anụ shie ya? Unu. Unu chọrọ sewere anụ shie ya? Ofe. Unu chọrọ sewere anụ sie ofe? Ha achọrọ ha sewere anụ sie ofe? Mmiri achọrọ ha sewere mmiri sie ofe? Nzeji achọrọ asị were mmiri zee eji ikwu ekwuru ha asewere were mmiri zee eji ịṅụ garị ekwuru ha sị ewere mmiri ṅụọ garị ya o kwuru sị ewere mmiri ṅụọ garị akwa o kwuru sị ewere akwa ṅụọ garị ịzụrụ o kwuru sị akwa zụrụ garị ịka ọkara sị were akwa zụrụ garị Hi. Anyị klasị ụra akwa zụrụ garị. Ego. Anyị klasị ụra ego zụrụ garị. Ịzụta. anyị gasị ewere ego zụta garị ọkwụrụ anyị gasị ewere ego zụta ọkwụrụ unu unu gasị ewere ego zụta ọkwụrụ

Iche Seun akwa zụta ọkwụrụ. Ikwe. Ikwere Seun akwa zụta ọkwụrụ. Drill 16.2 Transformation drill with question words. Part A with raw form. Olee ebe ọ gara? Ọ olee? Unu? Olee ebe unu gara? Unu garala olee? Ha? Olee ebe a gara ha? agaragha na ole mme Ole ma agara agara ha olee eme ya Ole ma ọ gara Ogara ole eme anyị ole eme anyị gara anyị gara ole eme Part B with re or ha. Olee ihe o mere? ke gịrị olee ihe o mere o mere gịnị ịna olee ihe ọ nara ọ nara gịnị gị olee ihe ị nara ị nara gịnị iweta olee ihe ị wetara i waɗa agré unu olay unu waɗaga unu waɗaga agré inye olay unu ñege unu nyere gịnị ha olee ihe e nyere ha enyere ha gịnị iri olee ihe eriri ha Eriga ha gịrị? Ya? Olee ihe orighe? Orighe gịrị? Part C with simple forms. Olee boshi? oshi? Oshilole? nga ole nga oshi oshi ole nga unu ole nga unu shi nushi ole nga ije Olee nke unu je? ole nga? Part C with simple forms. Olee boshi, boshi Oshile olee? Nga. Olenga oshi. nga? Unu. Olenga unu shi. nga? Ije. Olenga unu je. Unu ji ole nga? Ị? Ole nga ije? Ije ole nga? Ịbịa duo? Ole nga ịbịa duo? ị bịa nga ha ole nga abịado ha abịado ha ole nga ịgachi ole nga a gachara agaji ha ole nga njọkụ ole nga njọkụ gacha njọkụ ọgaji ole nga if that do. Pelenggan Joko Fernando. Joko Fernando Lenga. Part D. Ole mau. Awoleme. onye olee onye ọwụ ọwụ onye afọ olee afọ ọwụ afọ gịrị ede olee ede ọwụ ọwa End of Unit 16.